Yes, o temper the boil o Buhari must produce Awonye Ndomazi Nnamdi Kano. All right, in this video we'll be bringing you shortly um, this clip from our very own Biafran brother. Stay tuned. Stay tuned. Yes, this is IPOB Media, the place where we bring you the gospel of Biafra. This is the only channel where you get the latest legit news, information, updates trends, happenings, events, and everything you need to know about Biafra and our struggle for freedom. If you're new to this channel, do well to subscribe, click on the notification bell so you don't get to miss out on interesting videos like this. And don't forget to share on all your social media platforms so that every Biafran will get to know what is going on, even the world at large, right? And we encourage you to share your thoughts in the comment section. Let us know what you think and especially give this video a thumbs up right back to what we have for you our blue our very own biafran brother has blown out, right buhari buhari buhari i <laughs> want you to hear from him what he has to say right about the continuous detention of, of our Ndu. listen to him apụtakwala m ka m kwuo ka m si ekwu maka na ana m agwa ụnụ na alaba alarubeghị a ga na-alakwa onye ive na achụ ya na achụdebeghị ya na ọsọ ga na-eme eburukwala m pụta taa ka m kwuo ka m si ekwu maka na ihe na-eme igbo ka na-eme igbo ihe na-achụ anyị ka na-achụ anyị aka ji nwanne anyị nwoke bụ Nnamdi Kanu ka jikwa ya na nke taa o nwere ụmụ ihe ndị na-agbagwoju m anya m ga-achọ ka m jụọ ụnụ nwa bụ ụmụ afọ Igbo dịka ajụjụ ka unu soro m leba anya na ya hei cheta na ọ na-abụ ewere otu okuta mmiri ọ dịka ọ gaghị agụ ofu nwanne anyị nwoke ya bụ Dr. Saworio lagoro ala mmụọ ugbu a gụrụ egwu wee sị ọ kwụọla m n'azụ ụkwa jeru m ala ha chiala mma eji okwu m ha chiame ha meje ụkwụ m ị nakwụọla m n'azụ ụkwa jeru m ala hashiala m meje ụkwụ m hachia me hachia me meje ụkwụ m gaba ọkwọ m n'azụ ụkwụ m na-eru ala ya hapụ m ka m ji ụkwụ m gaba kedu ka ị ga-eji kwụrụ mmadụ n'azụ ụkwụ ya na-akpụ n'ala ọ kazienụ mma na ị hapụrụ ya ka o ji ụkwụ ya gaba ihe a bụ ihe ga-ebute ajụjụ ndị a m ga-ajụ ụnụ taa ndị Igbo na-ekwu okwu wee sị osi n'aka onye ajọka osi n'aka onye ajọka cheta na n'izu gara aga o nwere okwu m tinyere ọnụ ma jụọkwuo na ajụjụ sị onwe onye ma ihe eji abịa n'ala Igbo taa dịka Igbo na-aza afa wee sị aha m efula dịka Igbo na-aza aha wee sị ezi afa ka ego onwe onye ma ihe metara ma ọ bụ ihe kpatara eji abịa n'ala Igbo taa o nwere ozi onye na-amụta nwa baa ya ife ajụna ka m jụrụ ya bụ ajụjụ atụrụ m anya ka ụfọdụ ndị mmadụ saa ya bụ ajụjụ mana ofu nwa afọ igbo zara ya bụ ajụjụ bụ onye nụ mba ofesi ya bụ kpụmkwem na mba rom ebe ahụ ka o si wee kpọọ ka o si nye m ọsịsa ajụjụ ahụ mere m amata na imerime ụmụnne anyị ndị nọ n'ụzọ ije ndị nọ na mba ofesi kara nwee eduku uche karịa ndị nọ n'ụlọ ọ bụrụ na iberibe n'ime ha nọ na mba ofesi ikekwa ụlọ e eche na ha echefugo ihe metụtara igbo ha echefugo ihe metụtara omenala ejirimara igbo nakwa asụsụ igbo mba ọ ka doro ha anya mana mgbe nwanne m nwoke a chọrọ ịza ya bụ ajụjụ ọ sị m na ya ga-eji egwu wee saa m ya bụ ajụjụ m si ya ngwa gị ọnụ ka m nụ ọ sị m ewo mụ na nwanne m kwụrụ jami akpịrị ego ifeajụ na-ere nwanne ewo mụ na nwanne m kwụrụ jami njọ kapụta n'ụzọ ree nwanne <laughs> ewuo mụ na nwanne m kwụrụ jami akpịrị ego ifeajụ na ere nwanne ya ewuo mụ na nwanne m kwụrụ jami njọkụ apụta n'ụzọ ree nwanne ya ọjọọ mma ya satara ya bụ ajụjụ masị ya nwanna ofu nwoke be anyị gbakọtara egwu gbasịa si na onye gbakanyụziri ya ugbu a akwụkwụ na-ata onye ahụ ịgbọrọ ihe ewu na-eri ofu ihe ọzọ na-agbagwoju m anya bụ na amaara m dịka onye ọbụla abụkwa mmadụ chukwu kereke maara na mba niile nọ n'ụwa nwere iwu ma ọ bụ usoro ihe eji wee mara ha otu niile nwere iwu eji wee mara ha ọbụla dị village meeting na klọb a nwere rules and regulations eji mara ha kedu ihe eji ehibe iwu kedu ihe eji enwe rules na guidelines ya bụ onye daa iwu asị ya na ịda gị iwu lekwa iwu a ga-ata gị ihe eji ama iwu bụ na ọ bụ na amaghị iwu usoro eji eme ihe agaghị akwụ ọtọ onye ọbụla a na-eme ka o si wee sọ ya gị bịakwa mgbe ụfọdụ ndị Igbo asị gị na anaghị eji mmadụ n'aka wee maa iwu nke pụtara na ama ha iwu iwu ahụ enweghị onye ọsọ ma onye ukwu ma onye nta onye ọbụla dara ya bụ iwu iwu ga-ata ya ndị oyibo asị gị the law is no respecter of person mana tata abịazie n'ala anyị bụ naijiria ọ dị iwu <laughs> anaghị ata ndị naijiria masị ka m jụọ ụlọ taa naijiria ọ bụzi ọ dara iwu eje nga nwa amadi a na-achị ala anyị bụ naijiria na-akwado ọkpụkpụ bụ abụ muhammadu buhari ọ bụzi nna m ọha kedu ka nwa amadi a jiri bụrụzie otu onye ga-esiri ọha ọha agaghị erichanwu mana igbo na-asị otu onye siere ọha ọha erie mana ọha siere otu onye ọha agaghị erichanwu ya cheta na abram nọ na mbụ na osi n'aka onye ajọka ya bụ mgbe a ga-eji iji gị wee atụ eji gị na atụ ihe ọjọọ ọ bụrụ na gị cheta na mgbe gboo mgbe nwa amadi ya bụkwa onye oji egbe ala ibu naijiria ọ bụkwa na oge ya ka e nwere ihe dịka ịga na mba ee briten ga-ekidnapụ ma ọ bụ tụrụ mmadụ dịka umaru diko unu ga-echeta na mgbe ahụ ka a gara ha n'ebe ahụ gbaa ya ọgwụ tinye ya na kret ka e buru ya latawa tupu aka ndị uwe ojii ebe ahụ akpara ha mgbe aha aga tata dịka ya nwabụ nwa amadi na-achịkwa dịka onye demokrashi ya bụ civilian president ọ bụkwa n'otu aka muhammadu buhari a ka a gakwara na mba kenya gaa tọrọ nwanne anyị nwoke bụ nnamdi kanu tụlata ya na naijiria n'ụzọ na-ezighị ezi ifugo m ji na-agwa ụnụ na osi n'aka onye ajọka agba mbụ ọtọ n'ogwe agba abụọ ọtọ n'ogwe ọ na-abụzi ogwe ka e kwere akụ kedu ihe m ji jụụ na ajụjụ a sị nwa amazi a ọ bụzi nna m ọha ọ bụzi eze onye agwala m naijiria ọ bụzi ọ dara iwu eje nga gịnị kpatara m ji jụọ ajụjụ etu a kamgbe aka ji nwanne anyị nwoke bụ Nnamdi Kano onye ndu ọ bụrụ na ole anya ụlọ afụ na ma united nations ma uk ma european union ma america ma african union ma ụlọ ikpe dị n'ala igbo naijiria ha niile etinyecha n'ọnụ wee sị ihe a mege nwa amadi a abụghị ihe ziri ezi afọ a na-ata nwa amadi a abụghị ihe ziri ezi ihe nwa amadi a na-eme bụ ihe ziri ezi akwụkwọ iwu kwadoro ya ma akwụkwọ iwu ụwa ma nke ala ịbụ naijiria gị bịa na ihe dịka na naijiria enwere naijiria court of Apil agaghị ebe a kwuo okwu ya si ha nwa amadi ya gaa bịa na <laughs> federal high court agaghị ebe a kwuo okwu si ha nwa amadi ya gaa bịa na e, steeti high court ekwugo okwu si ha nwa amadi ya <laughs> African Commission ekwugo okwu sị ha nwa amadi a e ekwugo okwu sị ha nwa amadi a ma na-ajụzi onye a na-ekwuru ihe a ntị ochiri ya ntị chigodi ya ndị gbara ya okirikiri ha enweghị ka ha ga-esi wee gwa ya okwu ọ bụrụgodị na ọ sign language ka a ga-enye ya sị lekwa ihe ndị dị etu a ihe ndị dị etu a bụ ihe ndị dị etu a ndị dị etu a kwuru kedu ka onye ọbụla ga-eji na-etisi ihe ị na-eme nwa amadi a bụ mmegbu ihe a na-eme nwa amadi abụghị ezigbo ihe onye ọbụla kpọọ ekwe nkụ ka na-eme ihe ọ na-eme nwa amadi akpọchie kpọchie ntị ka na-eme ihe ọ na-eme ugbu a <laughs> ihe ọ na-agbazi bụ egwu ụla oge ya na-akụzi kpụrapụ kpụrapụ ọ ka jikwa nwanne anyị nwoke tichie n'ụlọ nga mgbe anyị dị obere o nwere ka ị ga-esi garịkịta gwukọta egwu nne gị akpọ gị sị gị ịmakwa onye kpọrọ gị ụgwọ ịmakwa onye rara gị anya mana ka a na-ekwu ihe niile a na-ekwu ka nwa amadi a na-eme ihe niile ọ na-eme ka a bịakwara n'ala igbo anyị mmadụ dịka devu mai arụcha airport were aha nwa amadi a were baa ya aha ka a na-ekwu ihe niile a ka ọ na-eme ihe niile ọ na-eme ka a rụchakwara second Niger were aha ya wee baa ya aha ma na-ajụzi aha ndị bụ ọkpụrụkpụ mmadụ aha ndị bụ ezigbo mmadụ aha ndị mere ihe na-ada ụda aha ndị igbo ji aje mba n'ala igbo ọgwụgwọ gị bịa na Lagos ọkwa mmadụ rụrụ briji a bụ the longest bridge in Africa Third Mainland Bridge nwa amadi arụrụ ya gịnị mere ndị mba Yoruba ejighị aha ya wee baa ya afọ, ihe abalị ya bụ gịnị Third Mainland Bridge ha kara ịbanye IBB bridge ọ bụzi iwu na ọ bụrụ na ọ gụnwa n'ọkwa ọchịchị mgbe eji rụchapụ projekti na ọwa aha gị ka a ga-eji wee baa ya iji aha nwa amadi a wee baa sekọnd naija briji ọ bụrụ ịbụ ichetara mmadụ ihe o chefuru echefu abaa briji a sekọnd naija briji ọ bụ na ụgbọala agaghị agbazi na ya ajụ ka m na-ajụ ndị Igbo unu onye kpọrọ ụnọ ụgwọ ụnụ ọmakwa onye rara unu anya ọjọọ nwanne anyị nwoke Paulson Kalụ gụrụ egwu wee sị mm, ọkụ ụwa si adị egwu ụwa tụgbu anụ m ama ndị a na-eze mm, ọkụ ụwa si adị egwu ụwa tụgbu anụ m ama ndị a na-eze onye ya na ụmụnwa na-eme ọdụ ya kpachala anya maka na etu ụmụnwa si adị n'anya abụrụ ọkapa si adị n'ime ụwa na-amasị mma n'elu arụ emesịa afọ bụrụ sọ njọ n'ime arụ amụfa niile abụrụzie sọ n'iru eze nwa bịa gị n'iru famusa gbara gị amụ fakpọba gị onye ọma emesịa fakọchaba gị n'azụ ịkwadobezie ka ị na-ana iyi m onye m ga-akpọ nwanne m onye ka m ga-akpọzi onye ọma egwu ụmụ ụwa tụbu anụ m na-ekene nwanna nke bụ eziokwu bụ amarọzi m ndị anyị na-eze anyị ọ ga European Union anyị ọ ga-eze African Union ayogeze um, au ya bụ african union ayogeze united nations ayogeze britain ka ayogeze america maka na ọ bụ na ndị a niile nwechara iwu dị iche iche ehiwere ma international law ma local law nke naijiria ha lebaga anya n'akwụkwọ iwu ha wee sị ihe nwa amadi a na-eme abụghị ihe um, ọjọọ ihe a na-eme nwa amadi a etu esi jide ya etu eji gaa kpụrụ ya na kenya kenya gọọmenti ekwuo na aka ha adịghị ya ha amaghị ụzọ esi kpụrụ ya abụghị ụzọ ziri ezi ekwusịa ihe niile a ihe na-ebe na aka na-ebekwa ma na-ajụzi ọ bụ na onweghị iwu enwere ike ịta onye na-eme ụdị ihe dị etu a ka ọ bụzi na ihe anyị na-anụ bụ olu Jekọb aka ịsọ ka ọ bụzi na aba n'ime ọhịa gbuo okpoe apụta n'ụzọ jụba onye gburu maka ọ bụ na n'eziokwu eziokwu ndị a chọpụtala na nwa amadi a enweghị iwu ọ dara chọpụta na onye isi ala na ndị ọbụ ya na ha na naijiria gbaa gburugburu adaa n'iwu kedu iwu a na-ata ha enwerozi ihe ụlọ na-akpọ sanctions ọ ga-abụ ịta mmadụ iwu ọ metụta ya n'ahụ mgbe ọzọ ọ gaghị achọ ka ọ daa iwu mana ọ dịzị ka a na-asị na mmadụ dara iwu nọrọkwa ebe a na-etinyere ya mbube na-asị ya rịba nwa m ị gaghị ada akpọrọ nwa mmadụ jichie na ihe dịka ka afọ asatọ ugbu a ejichie ya ozugo oshi ọgbagama ama onweghị onye o were nke ya kama na ọ bụ m ndị owere ji si erimam onajadog erimam <laughs> erimam e. shigerimam onajadog e. erimam onajadog ana m erizi ọ na-ese okwu ana m emezi ọ na-ese okwu ihe ukwu e nwere ike ime ọkwa jụọ ọnụ gị kedụzi ihe mere iji si naghị emezi gịnị mere iji si naghị erizi ọ bụ na nri atọ ha ụtọ ka ọ bụ na nri adịghị mma n'ọnụ gị si ana m erizi egide gị bịala gị ọnụ n'ala <laughs> ụmụafọ Igbo egwu a naghị abara n'egwu nchakasị anya igbo na-asị ọ bụrụ na okokporo eme gị ka onye ara ụmụnna ya agaghị alụnye ya nwaanyị okwu a na egwu a a na ha aba n'okwu na ya egwu nchakasị anya ihe a mmadụ na-eme gị kemgbe afọ asatọ ọ pụọla ugbu a maka ọ pụọla apụọ ihe fụrụ otu agwụla agwụ ọ bụzi mgbe onye nke a ha họpụtara ugbu a banyere ka ọ ga-eme ya ka ha chọrọ iji ekwele m ya na mbụ nwanne anyị nwoke bụ Nnamdi Kanu kụọ politikal game onye nke a banyezie o wepụta ya o wepụtazie ya ndị Igbo akọrọ ya aka si ọ gbalịala o mere ihe onwe bụ onye mere ya ngwa ka a kwado na ya n'agbanyeghị na a na-ekwukwa na ụzọ o si pụta ma ọ bụ ụzọ esi wepụta ya abụghị ụzọ ziri ezi onye na-ebe akwa na-afụkwa n'ụzọ All right, you've heard from our brother and all he has to say. Let us see your thoughts in the comment section. Share your your views, your opinions. Let us know what you think about what he said, right? Please, if you criticize, do so in a respectable manner, as this is a peaceful community. Yes, if you've not yet subscribed to this channel, do well to subscribe. Click on the notification bell so you don't get to miss out on very important videos like this and don't forget to share on all your social media platforms. Thank you very much. God bless.